ndị Igbo ekele m ụnụ ọnwa nọ n'ụwoke oke nwa ndị Igbo na-ekwu a ah, nwere obere ihe m chere ịkọwa n'ụbọchị taa ka pipo si afụta ọgbanje adị ka ha si wee ghọta ya Ma ọgbanje awụrụ ajọ ihe ọwụ ụka fim na ajụ ya ese mere ọgbanje dị dịka ọwa ajụ ihe ọgbanje wa ụmụaka a mụrụ with great destiny bra on a special mission a na-enwe sọ family ga-abata nwaanyị lụọ di dị ọmụ nwa nwa ya nwa ọmụ nwa ya nwa ọmụ nwa ya nwa ọntịla ọmụta ọgba nje ọmụta ọgbanje ịfụ na data ọgbanje ga-anọ maka ihe ihe ahụ ogbuge ndị nke ọzọ ama mgbu nwa ọgbanje ọgbanje na-adị strong very strong so ịfụ na nara family na ọ data ọgbanje ahụ mụtara ihe ga-anọ ọ ga-awụ the only child ha ga-enwe ịma people na-eme expect ka somebody pụta aside ọ na ya wa ọgbanje most of the people na-akọndem ọgbanje today wa ọgbanje to win ọgba ọgbanje many stars ụlọ na ana afa ha today mana nwoke mana nwaanyị ụwa ọgbanje um, emu ka m were twins gbara ụlọ atọ twins ụwa ọgbanje na-abịa on a special mission ọfụ na that mission ọ oh, na-abịa n'oge niile hapụ na that particular mission then ọ somebody along and ha bịa ya ụwa here as it wins from obere ha ga na-emekọ ihe ọnụ na-aga they will go far but actually from small separate ah, onye ọbụla na-emere onwe ya iche ha ga-ata ahụfụ maka ọwụrụ the agreement and ọwụrụ the mission ha bịara you know so ọgbanje ha wụra ji ihe Eh, ama mfụ some people na-ekwu na ọgbanje anaghị alast onye gwara gị ọgbanje na alast emu eh, people na a na-agbụ ha ọgbanje ọ depend ka onye si ghọta mebi ha bịa ha jee ifili oh, oh, oh, mezi ihe mere some people ji filia na anaghị alast ọgbanje na alast ọgbanje na-aka ajọ nka ọgbanje na-aka nka ka mgbe ụnụ today ọgbanje na-aka nka ọ na-abịa na ana doesn't mean na ọgbanje maọbụ na ọ ga alụ ọsịsọ everybody bịara nọ na this life anyị nọ na bịara na ga-abịa na ana bịara ka ọ na ọ depend the time eji wee na it doesn't mean you know so betu m na-agwa unu na ọgbanje na last enwere mentality pipo nwere enwere ndị na-agwa ha amụta nwa nwa ha na-anwụ amụta nwa nwa ha nwụọ ịnọ ha na-eme ha na-agba ha n'ọnwa ọgbanje ka ha na abịa ije ahụ na ka ha mere ya ọwachi ime nwa jee jụọ ese ndị dịire nwa ha ndị jụọ ese ihe nwa ha bịara ndị ichie na ana na-edinye ọha na-edinye ụmụaka ha o nwere ike enwere ihe ị metara akwụrụ na for this life a na-ebi oge adị single enwere ihe na-eme abortion abortion nwa agwụla. ma nwoke ịtọma nwaanyị emesi ya jewepụ ya ịtọma nwaanyị emesi ya jewepụ ya all those child ị na-egbu ihe awụ spirit na-abịa ụwa all those child ị na-egbu ị na-ataminate their life on time ịlụ di mụọ nwa chụwazi nwe mụzi ụmụaka nke gị those child will come back and ha na-abịa to punish you apụnishie gị ha gaa back bete ịgba afa chọpụta n'oge ihe ha na ha bịara you know how to handle them afọ nwere ike ịgbakwa gị na ha ga-alarịla because ya ụmụazị rụrụ arụ ka ndị ichie na ala na-edinyere gị maka ịrụ imetara arụ ibu arụ sọ ọha nwa na-edinye ụmụaka ahụ unu ekwele na unu eche echezira na ọwa ọgbanje ọbịa na ọwụrụ ka ọwụrụ ka ọ si wee dịrị another thing nchekwere kọwara unu today so ga our youth today mana ụlọ mana obodo oyibo wawụ wụ dada sorry dada woke agwụ dada woke agwụ onye a mụrụ wit dada na dị strong ma ụnụ fụ dibịa bụ dada natural dada na-eme na-emente na dada ọ na-adị strong ọ na-adị strong extra strong and o ala na-emente nọ dị dada na-akpa ya akpa na-ete ya mmanụ obido fedwa dada wa another thing ndị dada wa another people another spirit dịka ọgbanje ha na-adị strong so onye nkwa ekwugo this thing wụ oh. a lot of people amụrụ ha dada the family ejee n'ụka eh, mee ekpere mechaa ekpere kpọpụ di dada then fụ na the child anwụrụ ha nwa relasa ịkpọpụrụ dị dada ịkpọpụrụ di agwụ ọwa ụka gwụrụ ụnụ na dada ahụ wee jụ ihe ịkpọpụrụ di dada ịkpọpụrụ di agwụ data agwụ agwụ na-enye nsogbu ọbịa bịa oke agwụ ụnụ mana ihe ọ bụla akpọrọ oke na-enye ajụ nsogbu ọwụdat ihe a so n'ihe agwụ so n'ihe tige ụmụnna anyị na abụrọdụ na nga ọrụ oge ihe ọma ga-eru ha aka ha baa nga achọje ka ha meghe ibe ha mere ewe gbata ego ha n'ime ọ bụrụ oge a na-ata ahụfụ ha nụrụ asaịdị na-ata ahụfụ oge ihe ọma na-abịa ha abaa n'ime ọwa agwụ so onye nkwu okwu ihe awụ onye ọbụla jụọ ese john nne ụnụ ma nna ụnụ jụọnụ your father or your mother the symbols unu buru wee ya ụwa ọ dị very very important maka ihe nkwa ihe awụ wụrụ ihe niile ka ị ga-echewe ka ọ pụta n'afa o nwere ike na maka aja amụrụ onye ga-agbapụta ya eh, because na na ụmụ mmadụ niile eh, afa na-agbazi kịta na nwere ka ọ dị So all the na apụta n'afa. So you need you need you solve your problem. You have to ask question and help the ịma na-agbara gị afa. Gwa na so so time so so time oge yọrọ wale kwe ihe bụ eyo ụwa. You know? Then ọ mara to follow it. Onye m ka Ọ dị very very important. Onye ndụ ya. dị Ihe niile ndị Igbo ji wee onwe ha ya. ka onye ọbụla jụwa ese biko na ụmụnne m onye gecha ihe atụsa ya ka ele ma ga-azụtakwa ala ala igbo bak biko na ayọ ka nna arị unu ọ ọha m nọ n'ụbọchị taa asị nke onye echere ya zụrụ